ndị Rom isi nke asatọ ya mere ugbu a ọ dịghị amamikpe ọbụla dịịrị ndị nọ n'ime kraịst jizọs n'ihi na iwu nke mmụọ nke ndụ n'ime kraịst jizọs mere ka m pụọ n'aka iwu nke mmehie na nke ọnwụ were onwe m n'ihi na ihe iwu ahụ na-apụghị ime nke ọ na-adịghị ike n'ime ya site n'anụ arụ chineke mere n'ihi na ọ mara mmehie ikpe n'anụ arụ mgbe o zitere ọkpara nke aka ya na oyiyi nke anụ arụ mmehie na dịka àjà a chụrụ n'ihi mmehie ka ihe iwu ahụ gụrụ n'ihe ziri ezi wee mezu n'ime anyị bụ ndị na-adịghị eje dịka anụ arụ si chọọ kama dịka mmụọ nsọ si chọọ n'ihi na ndị dịka anụ arụ si chọọ na-atụkwasị uche n'ihe nke anụ arụ ma ndị dịka mmụọ nsọ si chọọ na-atụkwasị uche n'ihe nke mmụọ nsọ n'ihi na ịtụkwasị uche na anụ arụ bụ ọnwụ ma ịtụkwasị uche na mmụọ nsọ bụ ndụ na udo n'ihi na ịtụkwasị uche na anụ arụ ya na Chineke dị n'iro n'ihi na edoghị ya n'okpuru iwu Chineke n'ihi na apụghịkwa ido ya n'okpuru ya ndị nke nọ n'anụ arụ apụghịkwa ịtọ Chineke ụtọ ma unu onwe unu anọghị n'anụ arụ kama unu nọ n'ime mmụọ nsọ ma ọ bụrụ na ọ bụ ezie na mmụọ nke Chineke na-ebi n'ime unu ma ọ bụrụ na onye ọbụla enweghị mmụọ nke Kraịst onye ahụ abụghị nke ya ma ọ bụrụ na Kraịst nọ n'ime unu arụ unu bụ ihe nwụrụ anwụ n'ihi mmehie n'ezie ma mmụọ nsọ bụ ndụ n'ihi ezi omume ma ọ bụrụ na mmụọ nke onye ahụ nke mere ka Jizọs si na ndị nwụrụ anwụ bilie na-ebi n'ime unu onye ahụ nke mere ka kraịst jizọs si na ndị nwụrụ anwụ bilie ga-esitekwa n'aka mmụọ ya nke na-ebi n'ime unu mee ka arụ unu nke pụrụ ịnwụ anwụ dị ndụ ya mere otu a ụmụnna m anyị bụ ndị ji ụgwọ ọ bụghị anụ arụ ka anyị ji ịdị ndụ dịka anụ arụ si chọọ n'ihi na asị na unu na-adị ndụ dịka anụ arụ si chọọ unu gaje ịnwụ ma ọ bụrụ na unu na-ewere mmụọ nsọ mee ka omume arụ nwụọ unu ga-adị ndụ n'ihi na kahara bụ ndị mmụọ Chineke na-edu ndị ahụ bụ ụmụ ndị ikom Chineke n'ihi na unu anataghị mmụọ nke ibu oru ịlaghachi n'egwu ọzọ kama unu natara mmụọ nke ido ka nwa nwoke nke anyị na-eti mkpu n'ime ya sị aba nna mmụọ nsọ onwe ya soro mma anyị na-agba àmà na anyị bụ ụmụ Chineke ma ọ bụrụ na anyị bụ ụmụ anyị bụkwa ndị nketa ndị nketa nke Chineke na ndị ha na Kraịst na-ekekọ ma ọ bụrụ na ọ bụ ezie na anyị na ya na-ahụkọ ahụhụ ka e wee yekọkwa anyị na ya otuto n'ihi na ana m agụ na ahụhụ niile nke oge dị ugbu a ekwesịghị ka ekwuta ha ma elee ebube ahụ anya bụ nke agaje ikpughe n'ebe anyị nọ n'ihi na olileanya siri ike nke ihe niile ekere eke na-echesi mkpughe nke ụmụ ndị ikom Chineke ike n'ihi na edoro ihe ahụ ekere eke n'okpuru ihe efu ọ bụghị na ọ chọrọ ya kama n'ihi onye ahụ nke doro ya n'okpuru ya n'olileanya n'ihi na a ga-eme ka ihe ekere eke onwe ya pụkwa n'ibu oru mmebi baa n'ọnọdụ inwe onwe ya nke ebube nke ụmụ Chineke n'ihi na anyị matara na ihe ekere eke niile na-asụkọ ude ime na-emekọkwa ha ruo ugbu a ma ọ bụghị naanị nke a kama anyị onwe anyị ndị nwere mkpụrụ mbụ nke mmụọ nsọ ọbụna anyị onwe anyị na-asụkwa ude n'ime onwe anyị mgbe anyị na-echesi ido ka nwa nwoke ahụ ike bụ mgbapụta nke arụ anyị n'ihi na ọ bụ n'olileanya ka a zọpụtara anyị ma olileanya nke a na-ahụ anya abụghị olileanya n'ihi na ihe mmadụ na-ahụ anya gịnị mere o ji na-ele anya ya ma ọ bụrụ na anyị na-ele anya ihe anyị na-ahụghị anya anyị ji ntachi obi na-echesi ya ike otu ahụ mmụọ nsọ na-enyekwara adịghị ike anyị aka n'ihi na anyị amataghị ihe anyị ga-ekpe n'ekpere dịka anyị na-aghaghị ikpe kama ọ bụ mmụọ nsọ onwe ya were isi ude a na-apụghị ikwu na arịrị anyị arịrịọ ma onye ahụ nke na-enyocha obi anyị matara ihe mmụọ nsọ na-atụkwasị uche na ya n'ihi na ọ na-arịọrọ ndị nsọ arịrịọ dịka Chineke si chọọ ma anyị matara na ihe niile na-alụkọ ọlụ i iwetara ndị hụrụ Chineke n'anya ezi ihe bụ ndị akpọrọ dịka ihe ọ na-ezube si dị n'ihi na ndị o buru ụzọ mara o bukwara ụzọ ka ha aka ka ha na oyiyo nke ọkpara ya ka otu ụdị ka ọ wee bụrụ onye ebu ụzọ mụ n'etiti ọtụtụ ụmụnna ma ndị o buru ụzọ kaa aka ndị a ka ọ kpọkwara ma ndị ọ kpọrọ ndị a ka ọ gụkwara na ndị ezi omume ma ndị ọ gụrụ na ndị ezi omume ndị a ka ọ nyekwara otuto gịnịkwa ka anyị ga-ekwu n'ile ihe ndị a anya ọ bụrụ na Chineke dịịrị anyị onye na-emegide anyị onye ahụ nke na-azọdoghị ọkpara nke aka ya kama ọ raara ya nye n'ihi anyị niile ọ ga-esi agha aghara inyekwa anyị ihe niile na amara ebe o weresịrị onye ahụ nye anyị onye ga-ebo ndị Chineke rọpụtara ebubo ọ bụ Chineke onye na-agụ ha na ndị ezi omume onye bụ onye ahụ nke ga-ama ikpe ọ bụ Kraịst Jizọs onye nwụrụ ma nke karịrị emere ya ka o si na ndị nwụrụ anwụ bilie onye nọ n'aka nri Chineke onye na-arịọkwara anyị arịrịọ onye ga-ekewapụ anyị n'ịhụnanya nke Kraịst ọ bụ mkpagbu ma ọ bụ oke mkpa ma ọ bụ nsogbu ma ọ bụ oke ụnwụ ma ọ bụ ịgba ọtọ ma ọ bụ ize ndụ ma ọ bụ mma agha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị n'ihi gị ka a na-eme ka anyị nwụọ ogologo ụbọchị dum a gụrụ anyị dịka atụrụ ogbugbu ee e kama n'ihe ndị a niile anyị na-emeribiga oke site n'aka onye ahụ nke hụrụ anyị n'anya n'ihi na emewo ka nkwenye na ọnwụ maọbụ ndụ maọbụ ndị mmụọ ozi maọbụ ibi isi dị iche iche maọbụ ihe dị ugbu a maọbụ ihe gaje ede maọbụ ike dị iche iche maọbụ ihe dị elu maọbụ ihe dị omimi maọbụ ihe ọbụla ọzọ ekere eke agaghị apụ ikewapụ anyị n'ịhụnanya Chineke nke dị n'ime Kraịst Jizọs onyenwe anyị